maazị na mmadụ abụrụ ebe oji ya jamajamato na mmadụ abụrụ gị ya ya ya mpe ya ya mpe nwanne ụnụ nwoke nọ nsọ ekene ụnụ n'anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo na anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị nwabụ ndị si n'igbo agaghị ana anyị nwabụ ndị si n'igbo ga-adị ndụ ọzọ na ịna anya na akwọba ebi nsi akwọ manya ya na-esi chekizie na ya akwụ na akwọzi ebi nsi akwọ kedu ihe ga-emenụ ma akara ga na-esi ma ọkpa ga na-esi ụmụ ibe a sị m na ọ ga-adịrị anyị na mma enweghịzi ihe na-emenụ ihe na-eme na-emechago akwụsịghị ọka ihe a na-eme na akamụ ka a na-ayọsị ayọsi ya akamụ ewee nwee ike kọmpres ya dị akamụ gbarie ya bifo abịagba ya mmiri ọkụ wee ṅụọ ya mana akwụsịgo ọka akwụsịghị ọka so kịta ihe ihe adịbago mma anyị abago na ruutu na-agazin to our own destination ebe anyị na-aga kịta ihe ọ anyị ga na-ekwuzi bụzi ihe si n'ime akwụkwọ ibi ndụ nsọ ala anyị wee pụta ihe ọbụla anyị na-ekwuzi bụzi ihe si n'ime akwụkwọ nke anyị nwawo ibi ndụ nsọ ala anyị nwekwara nta na akara mana nta na akara ka ga-eteki taịm bikos of na nke ahụ bụ nnukwute okwu okwu dịara ndị okenye ọ bụzie na mmadụ gaa n'ụlọ akwụkwọ ebe ụmụazị na-agụ akwụkwọ ọsi ụmụ ibe ụlọ ọsị ya mba ọsị ya na-ekwe n'ihe bụ akọ na ihe ọ bụla ị na-eche n'ụwa na ọ bụ ya bụ akọ maka na akọ abụghị ofu ihe akọ bụ the unity between you and the universe or the union akọ bụ the union between you and the universe ọ bụ uche bụ nke ji eje weta apụl wee nye akọ akọ ata ọ bụ uche wetara dị apụl na akọ ata ke ihe meziri ha hapụ amụzie ken na ebel ya echiche echi na iche ofu onye n'ime ha bụ ofu onye gbawara ọsọ ọkwa ihe a na-akọrọ ụnụ akụkọ ndị nta akara ka a na-akọ mana ritin okwu a pụtara ka o si wee dị n'ụwa eji azụ ụmụazị ọ bụ ihe anyị na-akọwa ọ dịchọ izi otu a mana ije na nnukwu akwụkwọ ahụ ha debere akwụkwọ eji eje eluigwe ọ naghị ekwe nghọta mana okwu aha ka anyị gbaliri in seconds akọ na uche na echiche ọ ya gwa adam eve and ken and ebel akọ uche echiche ọkwa ya bụ adam eve ken and ebel ọ bụ uche bụ ihe wetara dị apụl because once akọkọtara n'isi ya uche <laughs> ya uche ya echepụta uche si na uche si na akọ ọ na-akọ ka esi wepụta uche ọ from akọ ka isi wepụta uche nwanne eje cheta ihe dị njọ uche eburie atịba <laughs> once iche because e kere adam si n'ime adam kepụta iv na-egekwe ntị o n'ime adam ka esi kepụta eve n'ime akọ ka uche si wepụta uche mụzie uche na-akọ uche na-akọ mụọ ụmụ echi na iche ọ ihe na dị echiche ofu na-eche echiche ofu anaghị eche echiche ofu na art n'ike ofu na art n'ike ihe ọ nọwụ ike ihe ike ihe ike mana ọ bụrụ na ị nwee amamihe nke aha siri ike ihe uzuo ike ya aha wee adịet ihe gị aha iburu onye egede iburu onye ike ọya bụzi onye ike eji awa eji awa nkụ onye ike onye ike ọya bụ onye ike ndị be anyị ji wee tinye na ihe ha na-eme ịghọtago so ihe m ji agwa na ihe a ụmụ ibe bụ na ọ bụ ihe eji azụ ụmụazị nwa okwe ka ị ga-esi azụ nwa nwatakịrị onweghị ka ị ga-esi azụ nwatakịrị ujiata enweghị otu esi azụ ị ga-enwerịrị dị program otu esi azụ mmadụ bikos mmadụ ọ bụrụ na ezoghị azụ ọ bụrụ ajọ mmụọ ajọ mmadụ bụ ajọ mmụọ ajọ mmụọ bụ ajọ mmadụ maka ịkọta ha na ịkọta ya ọgwụ na mmụọ bikos na everything abat life bụ akọ enu na ana bụ ofu ihe ndị Igbo ji wee kpọọ ya ịbọ ịbọ abụọ abụọ bụ ịbọ ịbọ abụọ abụọ ọya bụ ịbọ ọya bụ igbo anụnwa na unity igbo ihe ọbụla a na-eme n'igbo oke na nwunye ndị igbo ji wee were ejima wee mee simbụ ejimara igbo ejima maka na igbo believe na t principle of nature ihe ọbụla ndị igbo na-enwe nwere t faces of it ọya mere ndị igbo ji wee nwee ka esi azụ ụmụazị eji wee nwee nze n'ọzọ. ihe ọbụla a na-eme ndị Igbo na-eme ọ na-enwerịrị oke na nwunye enu na ala so ọ bụrụ na ya enwenwu ụzọ esi azụ ụmụazị wee sị na ị ga-anọkọta nwee ọtọmatik wee mmadụ si ebi ndụ nwanne ịbakwa ya n'akụkụ ezi akụkọ nke ịbara ahụhụ nke obere ezigbote nke ya kedu ka mmadụ ga-esi apụta n'ụwa jọọ jụgodo onwe gị ajụjụ obodo ọbụla na-aga ọfụma ịbịa ha skuulu ịga ha ụlọ akwụkwọ teacher will call the parents jụọ ndị gara obodo oyibo ọ ndị gara obodo na-aga ọfụma ọnwụ na nwa ga-abịa ha skuulu ticha ị nwere ike ịtụ gị nga ị nwere ike ije nga ma ọ bụrụ na nwa ga-abịa ha skuulu go ask anybody ọ bụrụ na nwa ga ha skuulu ị nwere ike ije nga because why a na-eme ụmụazị aha program they are programming their mind ọ bụrụ na nwa ga-abịa skuulu then nwa gị ebehave differently from this program owere virus into computer is as simple as abcd gaa jụọ ihe ọbụla m gwara gị ebe a go and do your own research so uh, that akwụkwọ anyị nwa bi ndụ nsọ ala because nsọ ala ndị anyị na-ebi bụ nna nna anyị ha bụ ya ka ha bibere ebi wee ka nka bie ka ndị igbo ka na-aka nka ndị igbo nwe ha na-akpọzi nka <laughs> okwu asụsụ a na-ekwu nka ọkadịnala igbo anaghị akara ekwu ya akara ekwu okwu nka a na-ekwuzi okwu nkara ọ ihe a na-ekwuzi ịjụọ mmadụ nna ha ofe akịrị maka Ifeanyị ọ sị na ada agaghị anwụgokwo ichere egwuregwu ọ bụghị egwuregwu eziokwu isi ya kee maka Chidi ọ sị gị nna Chidi anwụgokwo nna ada agaghị sef ị na-emegoro otu a ibini ị na-akọ sef ọ na-asị gị nwanne ka ihe ị chọrọ ịṅụ ọ naghị adị ya ka ihe ọ naghị adị ya ka sọntịn eburu onye ozi onye ọzọ na ọdịka ebu osi kpọrọ nkụ ndị be anya that is their mind obi ha aji wee wụrụ mmadụ anwụgo is dead enweghịzi ihe na-adị ha ka ihe that's why eji eme na-ekwu dis na ha ihe a na-achọzi wụ meri pleasure pleasure pleasure pleasure is death nwanne pleasure death all pleasure na-eliri to any evil n'ụwa niile all pleasure all pleasure onwe onye si ga enwere pleasure onwere onye sighị nwere desire but nwanne ị a program so your desire and pleasure will be evil pleasures because ị nwere plans ị nwere life ị nwere way of life ọ bụrụ na way of life that your pleasure you can organize a concert music concert you can organize a playing concert you can organize so many things to satisfy that your pleasure and desire but all those things ị here. so that your pleasure na ga awụzi ebe e ga-eme ezusi oshi eji ebe a ga na-aṅụ mmanya na-ara gị na-ezuzugharị all those things were your pleasure because ị nweghịzi way of life all those ihe nonsense ihe na-adịghịzi mma oya was your pleasure for you ma ụmụ nwoke ma ụmụ nwaanyị so ọnwụ na anyị emeghọ ihe a na-agwa ụnụ nwanne na kịta na ndị ndozi ọdịnala enwego their own way ndụ nsọ ala anyị ọ dịgo once you know the light you make friend with the light ị ọkụ ime ya enyi maka na ọkụ ka eji afụ ụzọ ọkụ bụ ihe eji afụ ụzọ ị mara ha n'ọkụ imere ya enyi nwanne enwe ezi nsogbu nna nna gị onwe ihe nna gị na-ama ha ọkwefuru nna gị enwere ihe ha na-ama ha n'ụwa niile all those things unu na-agbara ọsọ ọbụrụ e okwu maazị ịghọtago anyị na this ihe anyị na-ekwu ebe a ihe anyị na-ekwu information anyị na-enye bụ 20 percent 80 percent is is is lived on the ọ dị na private 80 percent of ihe ndozi ọdịnala iji nọ private ọbụrụ ihe ụmụazị nwere ike mgbe mgbe ịsasị ya ahụ ịsabeghị ahụ na when you bath clean ọwụ mmadụ ya agwaghị you know them nna gị ma so many things about this life they know all those akwụkwọ ị na-afụtụdo a na-ede ma hermetic trigistus all those things all those things bụ ihe nna gị ma ama we know them ọ dị n'onu Igbo helmetic helmes dị n'igbo language ọ dị n'igbo the concept dị n'igbo the the ideology dị n'igbo ihe ọbụla gbasara helmes ihe ọbụla gbasara egypt ihe ọbụla gbasara america all those things dị n'igbo concept which we have them life and today idea today ọ bụ nke asị na somebody else or somewhere we have them ịgotago so ihe mere bụ na ndị be anyị tekiri disi ụka so special that is why enwere ihe ama ha tekiri ụka so special nwanne ihe a na-ekwu okwan for you to go to kingdom of god do you know that ụka ụkwa about for you to go to kingdom of god so why what is so special about that ọnwụ na abụghị about you and your soul your soul to be, that message ụka na about church ka m na-agwago the message of the church is for you to go to and meet god purification extraction purification and unification this is about church that's why they say them born you in sin ọkwa <laughs> ihe ha kwuru ha si na amụrụ gị na njọ na a ga-eme gị baptize to extract you from the sin ọkwa ihe ha kwuru that is what they say ọ bụrụ mụnwa kwuru ya so amụrụ gị na njọ that the you be a ga-amụgharị gị ọzọ eme gị baptizim ewepụta gị from the original sin purify ya gị <laughs> so tizie gị n'ụlọ ụka for you to become one with Christ extraction purification and unification but ndị be anyị read this thing so special and lost everything about the information they lost their soul because all these things dị n'Igbo all dị n'Igbo language that is why anyị na-agwa gị maka nsọala. Nsọala a na-ekwu na ọ bụghị nọ na vileji na-akọ akụkọ no ihe a bụ about principle of nature is about natural principle is about principle is about life because he were part of universe you are not outside ịdịghị ịnọghọ outside the universe you know within the universe so there is nothing outside the universe there is nothing everything is within the universe so ọ bụrụ na your condition adịrọ mma that means there are things you are not doing well enwere ihe ịnaghị eme ọfụma enwere ihe ọnwụ na ndụ ga adịghị mma enwere ihe ịnaghị eme ọfụma there is no how nna nna anyị ha ga-eji onye ọbụla bụ onye igbo mana nna nna anyị ha biri nsọ ala ka nka but problem bụ na most of ndị be anyị amaghị ihe bụ nsọ ala ha chere na nsọ ala bụ na onye nna village o nwunye mmadụ o nwunye mmadụ ihe a one single law out of 40 something laws or one one one nsọ ala bụ so many ways of mind development for you to ịkpụ na ị chọrọ ịbụ dat na ị chọrọ ịbụ you must practice it ọ bụ na ị na nna nna gị ha biri ezigbo ndụ ha dị nsọ ala wee bie ka ezi ihe iji eme nsọ elu <laughs> ka ezi ihe iji emezi nsọ elu ndị nna nna gị o jere ụka nna nna gị Chinua Achebe Achebe okenye o kwuru n'akwụkwọ ya si na egwugwu bụ dị law of ụmụọfịa egwugwu bụ law of ụmụọfịa oke mgbe ndị ụka bịara na ndị ụmụọfịa hapụrụ egwugwu egwugwu akwụkwọ ha any idol egwugwu the law makers ha na-ekpu mask mask ahụ represent universal law na-ege ntị na mask represent universal law na ọbụrụ ndị mmụọ na o represent a universal law na ndị ụmụọfịa ji aka ha ndị ụmụ ofe ji aka ha hapụ egwugwu gaa na ndị chọọchị wee rụzie hapụzie egwugwu universal law olu fake law nke nwa bekee tinyere ha ụmụ lost everything they have God go and read it ọ dị everywhere ụmụ ji aka ha because ụmụ ofia cannot sustain that law of nature ọ dị difficult for them to sustain ha chọrọ fake one ha chọrọ fake law dị izi to to bypass nke that is ime bribe eh, ime bribe eh, ah, ezu ozi ochi ozi ochi pụta ome bribe agaghị atụzi ya mgbe nye fine nye muta ọ nke ahụ nwa bekee law <laughs> yes na ị ga-eme something ime ihe ọjọọ iruo na court asị na ọ ga-akwụ fine nwa bekee ga-asị ya akwụ fine ịkwụọ fine that is ya law ahụ break ọ break ozikwa law i break agazie na court enye gị fine then your law break agazie so mgbe ụmụọfịa bidoro practice with this law ụmụọfịa lost faith in their own self because all their mind ka eji wee program the institution because their mind once ị chọrọ ime ihe ọjọọ anụwa inside your mind ịmagoro na e break into national law nwere consequence so ị gaghị eme ya ị mana once you do something ihe ọbụla ị na-arụ nwere ụgwọ and ime ha anya ọ ga-ebute a leakage na the society because onye ọbụla holduru society aha into the higher extent so once ị mere ihe dị otu a ọ ga-ebute afọ ọjọọ na ụmụọfịa bute afọ ọjọọ na family unu bute afọ ọjọọ gbasara ihe ọbụla gbasara obodo unu so onweghị onye ga-alaiki ime ka ọ ghara ibutere afọ ọjọọ obodo ha ma afọ ọjọọ too ụmụnne ya ha aga hapụzie ya gamebezie nke ọ ga-eme ime ịkwụọ braịbụ braịbụ a na-ekwu okwu ya ọkwa ya ka a na-akpọ faịn ịkwụọ faịn nwanne faịn bụ braịbụ ị gara ije nga bikos ịkwụọ dị faịn njọ ga aha agbaghara gị ụmụ ọfịa fọl go and read it today now ndị be anyị holdru this religion anụnwa agwara ha na ọnyanwa bụ the downfall of the ancestor dem told them ọ bụ am not making it up ọgọ bụ na about going to heaven and this religion onweghị way to take you to heaven why are you going there ebe ọ bụ na a sị na ha kwuru na religion na not to go and meet god so if they are not doing what they said ha anaghị preach what they practice what they preach what are you doing there ka ihe na-emeba so but nwanne ọwụ na ị chọrọ ịpụ ndụ ọwụ na ị chọrọ ịpụ ndụ bikos ihe anyị na-ekwuru ihe awụ na society anyị dị mma ọ dịara everybody kịta na onwere that is onwe ihe anyị nọ na ya politically enwere ebe anyị nọ culturally enwere ebe anyị nọ educationally enwere ebe anyị enweghị e e ebe a gụtara ya agụta bikos program anyị ji arụbu ọrụ ọ dịrọzi all the program ahụ ka anyị na-ekwu okwu ya na all the program ya bikos ibi ndụ nsọ ala is the fundamental way onye ọbụla ga-amagodi na ihe ọbụla ị chetara n'isi gị n'onyenwa the law of the universe n'onyenwa the first principle na universe is mental you must know them nọọ ka isi wee debe ute gị ka ị ga-esi wee dinara n'ọya bụ ife ji ọkụ ọya bụ ife ji ọkụ once you hold it you know the light you hold it nwanne you will go enye ọbụla ị chọrọ ị ga-aga ya so every child in our land ha kwesịrị ihe mma na universe wa akọ na ihe ọbụla ịkọtara o metere buru ihe ọbụla ịkọtara n'ubi gị ka ị ga-ebu ịkọ ụdara ụdara epuo ịkọ oroma oroma epuo this thing ga-awụrụ fundamental basis of every Igbo child thinking so that ka o si na nwata gbaba ọsọ before chi ka o si na nwata program onwe maka o sighi na nwata program onwe ya ọ dịghị pọsịbụl nwanne ihe ọ bụla a na-arụ arụ n'ụwa m ga-agwa gị na ọ dị n'ime igbo ọ dị n'asụsụ igbo dị na praktikali na ala igbo praktikali nna gị koduru every information to giv you ha nyere gị ka ọ dịrị gị na mma tata ma echi ma nwanne echi then give it to you <laughs> but what isi na jizọs kraịst kara gị mma nwanne nweghị ọkịfụrụ ebe a nọ adị m frii. for anybody to worship anything ọ bụla ọ chọrọ ịghọtago anweghị m ike ịgwa gị worship na anything what i can tell you only truth the truth shall set you free ọ bụghị about worshiping jesus ọ bụghị about worshiping christ ọ bụghị about worshiping mohammed ọ bụghị about worshiping yoshua or yahweh no ọ kwesịrị about you saving your soul that thing ị na-eme do you think ichere na that thing ga save your soul do you think so ka ọ bụ na-asịrị onwe gị asị ka ọ bụ jos ị chọrọ ime ka mpụ ụnụ dị hapi ka mmụọ ụnụ dị hapi ka famili ụnụ dị hapi mara amara na mmụọ ụnụ adịgo old enough to think because nwere ebe mmadụ na-eme otoruo toruo uche ya ọkwa sị na okenye zụọ nwata nwata azụ okenye nne gị azụgo gị nna gị azụgo gị ọ bụ your turn to show them the road your parents most of them their way of life mana mgbe aha ka this world was conquered by any means this life o nwere mgbe ọ dị dangerous so most of our parents ha biri na difficult moment so ha ezi ụjọ wee makwute dis ụmụ religion a na-ebugharị today most of them bụ ụjọ ka ha ji makpụrụ there gotago because they want somebody to save them they promise them save, savior savior savior so ha makpụrụ ebe ha che na savior nọ there but kịta na most of them amatago na ihe adịghị because most of them aga na Israel ruo ebe ahụ tụọ ka ebe na Jizọs Kraịst ada atụrụ ha aka everywhere atụrụ ha aka ebe atụrụ ha aka ebe ha afụghị ebe enyi ya na-asị ha na-enwe ebe ọ ụkwụ a na-egosi ebe ọ zọrọ ụkwụ mana egosi ebe niri ya mana egosi ebe ọ ụkwụ kedu ka mmadụ ga-esi enwe ebe a zọrọ ụkwụ ha ebe ini ozu lee ebe a zọrọ Jizọs zọrọ ụkwụ ka ekwere ini ozu ya onweghị ini ozu mana enwe ebe ọ zọrọ ụkwụ how can ewere glaasị mechie ya mmadụ zọrọ so mgbe mgbe ochie aha ka ụkwụ ahụ ọ zọrọ ebe ahụ dịgidere dịgide mgbe ndị juu wee steeti bịa tinye glaasị so ọ aha jizọs na ya zọrọ ụkwụ ebe nke etiri glaasị ebe ahụ afta kemgbe etinyere glaasị dị eh, ije na gris ebupụtara gị one building asị ya ebe a ka etiri e Paul and Silas na nga prison Paul and Silas ịjụzi ya sịa ka ekwe ndị bury grand of Paul and Silas there is no burial ground of Paul and Silas mana prison Paul and Silas dị prison aha dị older than Paul and Silas because older na Paul and Silas ga prison that place that means ọ dị older than them because after ka ha gachara prison ha mechara nwụọ where is their burial ground ha enweghị burial ground o mana prison ya dị ebe tiri ha Paul and Silas dị mana prison ya dị ha dịghị. Virgin Maria eburu ahụ ya n'eluigwe nsogbu adịghị ka e moto eji ka e plen eji ya mgbe aha plen ọ dị plen ọ dị mgbe aha Virgin Maria nwụrụ 2000 years ago plen onye ka eji wee buru ya ọwụ Iberia ọwụ Iberia ka American airline ka ọ Delta airline ka e plen eji bu ya all things bụ ihe nne na nna anyị kwere ekwere nwanne m na ngị nwere onye mmụọ na amaghị ebe bụ Israel ndị jere eje ejene ha afụghị enyi ozu Joseph ha afụghị nke Jizọs ha nke Peter ha nke Paul oke mụnụ aka na nka eji ya agbagotego all those o nwere ike na-afụ ya ọ bụghị eziokwu bọtụ n'ime obi ụjọ na-atụ ya ọma ha ka eziokwu ga-asị and o nwere ike isi na nye nwa agbagọtaba agbadabago na ana izi na ana ọnwa ahụ nwa akwụkwọ na dịsị na abụ eziokwu imajin ọ bụrụ na o ruzie that side ọ na eziokwu ihe ọ ga-eme so ọ bụ ka ọ dịara iburu disi um, amamihe nke ndị ọdịnala nsọ ala ilu isi amama afọkwara m gị n'anya mama achọrọ m ka ị bie ndụ ọfụma achọrọ m ka ị jee n'igwe mma achọrọ m ka ịfụ chukwu anya n'eziokwu eziokwu mama ị chere na nsọ ala dị mma ọ gị em ee e, e. ka ị e bụ nsọ ala isi ibi ezigbo ndụ n'ime mmụọ na eziokwu mama ọ na ọ kaghara gị mma danna iburo ihe apịrị apị na-akpagharị na-enweghị uru o nwere ike ịbara gị ọ sị ọchọ ka ọ ma argument si amụma ịmụkwara na m amụ ọkwa ịmụrụ m ka m baara gị uru anaghị m agbagha gị okwu anaghị m ekwu ka isebe anaghị m ekwu ka ejezi n'ụka ana m ekwu ka ọ baara gị uru ana m ekwu ka ọ baara gị ka ị jee n'igwe fuchukwu anya achọrọ m gị n'igwe mama ịghọtago biko ọsọ bụ nne zụọ nwa nwa azụọ nne nna zụọ nwa nwa azụọ nna si amama biko nsọ ala na ihe apịrị apị na bikos ife ihe apịrị apị ọkwa na akwụkwọ nsọ aha ka ọ dị mama efekwana ihe apịrị apị ọkwa ọ dị ebe ahụ but mama krọs ibukwe na jizọs na. ị chọrọ ife jizọs den why ka ị ji ebukwe ndị si ihe apịrị apị nrọ ka ị eme ebe ọ bụ na akwụkwọ osisi ebune hmm? osisi e gị ka ihe ịchọ ka m mee na isi amama na enwere akwụkwọ anyị ji a na-akpọ ibi ndụ mama ka ị ga-esi ebie ndụ wee jee n'igwe fụ chukwu anya onwe onye si gị ekpere ekpere ikpe ekpere ọbụghị about church ma nọ church ikpe ekpere bụ ikpe ire all judgment to judge you according to what you have done ọ ikpe ire ikpe ire because ikpe ikpe ire that is ikpe gị ikpe gị judgment that is the the esi ekwu ekwu ikpe ekpere ekpe that is ọnwụ na ama gị ikpe ka ọ ree ere that is mmadụ igwe asị ka mmadụ kpacha ọsị ka a na-agwọ na-ere ịghọtago ọ ree ihe rere ere ihe rere ere ya bụ ihe rere ere because once ihe na-ere ere ọ mee evaporate all those energies inside that thing will paul go back, back to their source onye ka eji use the same ere rere ere that is ime na-esi isi mebiri emebi ya ka ejikwa echikwa ire ere ịghọtago bikos ọnwụ na ikpe ịchọ ka ikpere you must balance the equation so mama ọnwụ na ịbalance your life ikpe gị agaghị ere enweghị ekpere ị ga-eme ikpe n'ụwa ka ọ ree it can never work enweghị ekpere ị ga-ekpe n'ụwa nwere ike ire unless ma ịbalansịrị bikos mmadụ amarọ destin a na-ekwu bikos dia moment even mmadụ ji ọkụ mmụọ iso wee kọs ya ma according to her own mind bikos nyenwa belive na eluigwe na ọkụ mmụọ na ọ ga-eje and ọnwa ahụ aje eji ọkụ mmụọ ịkọsụrụ ya bikos mgbe aha mụ um, jizọs gwara ụlọ na ọ gara na um, nwere ebe ọ na-aga ruo ebe aha akpịrị na-akpọ ya nkụ ọhụ ka ndị a na-aṅụ mmiri na-eri na-aṅụ ọsị ya na akpịrị na-akpọ m nkụ dị not give me nye ha mmiri ka ṅụọ nwaanyị nwaanyị na mmiri ka ọkwa ihe ọ gwara ha dị so this moment now moon nọ na this position of giving her water to drink water drink with information because ị nwere phone mụ na amaghị apị phone mpụ na amaghị hapi phone mpụ na amaghị destiny mụ na amaghị ya ịghọtago so now ọ bụ your own time jiri nnọọ nwayọ ka gị na mụnụ kpaa nkata asị nne na nwa ka gị na nna gị kpaa nkata asị nna na nwa agwana ya about Jesus gwa ya about ndụ ka ndụ si wee dị na mama na ihe ọbụla dị n'ụwa bụ mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ịghọtara so ọnwụ na ị were ihe apịrị apị na-efe n'akwụkwọ gị ahụ bikos asị na ọwụ ihe iji ka e ga-eji wee kpe gị ikpe iji akwụkwọ n'ime akwụkwọ gị ahasị asị gị efekwana ihe apịrị apị akọdịn to ihe iji den kekwere ihe iji wee burukwana ihe apịrị apị na-efe mama veji mmadụ anụghị ibu ebe a were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke i nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ka ihe iji eme virgin maria mụrụ jizọs good and fine but mama ị e na ya efe ọ sị gị mba ya na ọnọ ya isi ya ọnọ na worship get difference we are honoring Mary we are honoring we are honoring Mary never worshiping people say worship are not at all everybody join the chorus honor honor Mary nwanne mary ọ bụ asụsụ igbo ka asụsụ asụsụ ọcha mary ọ bụ asụsụ igbo ka asụsụ ndị ọcha we honor mary nwanne ihe ahụ culture ka a na-ekwu maka ya this is culture is a celebration or assumption assumption bụkwa to assume assumption bụkwa assume ka ị marakwa amara ịghọtago mary wụkwa mmeri win ọ mmeri na agụụ na agụ ma want to eat ịghọtago so ihe a symbolize body or pleasure or body or body body body energy of the body oya ka o ji wee sị gị na mmụọma nke ụwa gbakwutere maria that is the angel of the god descend to a pure body onye dị asọ a holy person na-amara ihe ọjọọ then this person body because all body na-egenerate they develop the mind so ọ dakwasịrị ahụ dị nsọ ahụ dị nsọ wee mụọ mmụọ ọma a na-akpọ jizọs kraịst crystallize ya because all the body na born na kristalize the spirit which is inside the mind anyị wee na virgin maria mụrụ jizọs mụ na amara destin ịghọtago so ọwụ ngụnwa bụ onye na the opposition ịgwa mma na a na-ekwu about the body and the spirit here not about one woman somewhere a na-akpọ virgin maria and jesus christ no a na-ekwu about your body and your own spirit because if the save is about you then nothing to worship if the save to save your soul is about you mama is about you papa is about you brother sisters is about you then there is nothing to worship apart from you purifying your mind because only purify for your mind how do you see the kingdom worshiping jesus cannot show you kingdom worshiping mary cannot show you kingdom worshiping god cannot show you kingdom the only thing that can show you the kingdom you aspire is purifying yourself ezigbo omume gị ọ sị gị na needle can never not even needle only purest mind can see the kingdom then said in the book ihe a bụ ihe ha kwuru na dị akwụkwọ no only pure mind can see the kingdom then why are you wasting your time every sunday sunday na-agba that place anyị nwere a plan of extraction purification and reunification for you to become eternity because life is about eternal life is about eternity is immortality but until you become part of the immortal mgbe dị ndụ then ị ga-eme a transcend ọ bụrụ na ị bụghị immortal when you are alive a sị na nchegharị adịghị na niile nchegharị adịghị na Di the people are lying ndị mmadụ ndị asị people na-awụ eziokwu human being is dangerous because there is two poles ndị igbo ma ama ndị igbo ma once a mụrụ mmadụ na ọ bụrụ ejima ndị igbo will say yes this is symbol of life ejima is symbol of life two land two lands two lands that is the symbol of igbo igbo oh, that's why people na-akpọ ya igbo abụọ igbo igbo aha wee bụ abụọ two lands oh, ihe eji mara igbo ịghọtago so people oh, many people amaghị about life nothing they are just talking nonsense na deceive onwe ha everywhere ndị mmadụ a na-eso ha na-ezuzugharị many people in this life amara ha nna na-agwa unu they don't know it ha amara ya ha mmiri most of them anọbụka na child there is no god there is no ọ bụrụ about god or no god is about this energy moving is about energy moving nwanne this energy is moving that's why you see separation of life separation of human being different faces different animal because of all number is a vibration condensation of vibration or oh, ihe na-afụ that thing na-afụ that's why you see them because you are part of them that's why enye gị telefonu iwere ipia na that dia top print o mepere gị fonu gị that's why eji eji electronics in, in hospital enyocha ahụ gị etiriti ahụ gị because you are part of the element iwu part of the element so ndị mmadụ na-akọtu nwanne m ha mara ihe ha na-akọ don listen to them ọ bụrụ na ọbụla abatụ nsọ ala ọ bụrụ na ọbụla abatụ ibi ndụ because ibi ndụ mean to be awake ibi ndụ bụ ndụ bụ anything that is alive is to be awake ibi ndụ means to be awake nna gị esi gị mụrụ anya dịka azụ oke anaghị eri ihe nye m anya it's as simple as abcd ndị mmadụ na ụtụ awekindi awekindi awekindi ihe o na n'igbo ihe dị ndụ mmadụ ibi ndụ isi you are alive that means you are awakened eh? so ị ga-adị awakened n'ime mmụọ dị awakened n'ime arụ so ihe anyị na-ekwu maka ibi ndụ nsọ ala bụ for you to sofia sofia ị na sofia ị na-enyo e, ndị mmadụ jiri anyị anyị abụọ na-afụ ụzọ ngụ nwa jiri anyị na wee na-afụ ụzọ because you see more than them ịgago ha ịkara ego ha people ndị mmadụ mgbe na nna agwụ ndị sịrị ha nwanne avoid people avoid people go and become part of people and don't avoid people avoid them become part of a movement stay there don't go away concentrate nwanne distraction enweghị uru ọ ga-abara gị I'm telling you the fact that is not about ihe abụra ị dị wrong about life the information about life dị wrong ọ dị wrong because nna nna anyị ha debere anyị information ihe nna nna agwa gị bụ based on what Igbo have ọ bụ ihe dị n'ala Igbo ka nna agwa ihe si n'ime Igbo that's why ji wee kwuo na from today every our gospel must come from ibe ndụ nsọ ala today ihe anyị na-ekwu maka ya bụ na anyị nwa na onwe anyị ma ihe we know the light and we have become part of the light so ihe ọbụla na-eme eme n'ụwa bụ ihe i chetara n'echiche gị so anyị nọ n'echiche the universe is mental na ọ bụ akọ akọ uche echiche na ịba uru mana tata anyị nọba akọ ka anyị nọ ya mbọsi ọzọ anyị ga-aba n'uche tata anyị nọ na akọ n'ọngwa na-akọta ya you are the fundamental of everything you do in this life nobody else. because government is one there is police there is army there is court there is government workers in the same government so everything in this life is part of the government <laughs> everything here is part of the government there is nothing external everybody vibrating swing high swing low where do you go swing low swing high pretending to fly everything swings eh. everything swings eh. so that means you can use the same power to do good to do evil to do good to do evil that's why you enwe military force all the same power you use them you go as above so below so ihe ị na-akpọ ihe ọjọọ na-abịakwute gị bụ akọ gị kọtara uche gị rie ọtọ ya ụtọ o enye gị because ọnwụ ngụnwa ga-eme odukwu ya at the end of the day after ka echechara ya ewechitaratara gị azụ ịsain ya dị pepa because ọ akọ ga-asain ọnwụ na-emesịa uche jerie detin weta ya nye echiche echiche chee chee chee at the end of the day emesịa confam mụọ e ewetara akọ akọ prezidenti akọ asign the paper ịghọtago so akọ by signing the paper akọ sozita ahụfụ a na-ekwu akọ so ataji ahụfụ because why akọ sign the paper but akọ enweghị option ịghọtago akọ enweghị option that is why ihu ji wee were dị apụl onye akọ because akọ onye nkịtị akọ nọ n'ime ọnụ ha outside ọ na outside so ụmụ ibe ọwụ na anyị kwere bibe ndụ nsọ ala andị ọhịa ka anyị ga na-eji na-akụziri ụmụazị anyị ihe kịta na ọ na anyị mesịa disi magazin na anyị ga-eme anyị ga-eji na-aga na skuulu na be anyị anyị ruo ebe ahụ ị ga-eji ya kọwara ụmụazị ka ha si n'oge mara na onye metara ihe onye metara ka oge ga so ka o ji n'oge mara nwanne na ị na-eri ezigbo nri ị ga-adị ndụ dịka onye kere gị ị na-eri ajọ nni a ga-anyụ gị na nsị bikos nwanne ịta McDonald's gaa toilet ifu na enyoro kwọntiti nnukwu nsị iri ịnyụọ nnukwu nsị odoge anya na dis McDonald's enwere ahụ ga-enweghị ihe o were n'ime why e ji wee nyụọ nnukwu nsị bikos most of the food bikos ọ mana ọnwụ na iri ezigbo nri ị nwere ike ịnọ 3 days ị gaghị anyụ nsị ahụ gị na-achọ ịpụta n'otu ṅụọ mee disem green juice ṅụọ ya 30 <laughs> minutes agụ ezigbo agụụ abịaghị 30 <laughs> minutes iji wee nwụta atịrị ezigbote agụụ kara aka abịaghị odoga ya na o jere mepesie holu nọ n'ahụ gị ka irie ntajizi ka ikuku bata n'ime ihe niile a mkpochiri akpochi bikos o mere mkpochi bifo green juice ahụ bịa oklin ye dị holu nna ahụ gị ezigbo agụụ agụọ gị icheta ihe ọjọọ n'isi gị nwanne ihe ọjọọ based on natural principle ihe ọjọọ bụ na nwere repercussion to balance because e nwere ihe iwepụrụ ya that thing must be replaced ihe ahụ iwepụrụ ewepụ must be replaced so actually replace ye ọ ya bụ ihe ọjọọ ha na-eme gị because they want to replace what you take away. ọ bụ na-ebe na-abụ ihe irebe uvere remove garachi dochi because nature abụrụ about this physical life nature is about balance everything is two everything nwere opposite side that is why ị na-akọta nwanne ịkọta iche ya eche ọ bụrụ uche ka a na-ekwu na echiche ọnwụ na uche adịkwa ha mma uche adịkwa ha mma uche ụkwa evil that is na evil bụ evil ọ bụrụ abatụ human being evil enwe agwọ bịara nye evil evil ata ihe a na-ekwu maka ya wụ uche uche uche uche adịghị mma ọ gafetara ha n'uche gị na-agba n'echiche na-agba ọya ka o ji wee sị na ọ mụrụ Ken and Abel Ken e wee gbuo Abel echi na iche ebe na-echi ọ na-echi echichi iwe onye chiri echichi ọrụgo sentị onye chiri echichi nwa ọrụ sentị mgbe na-ele anya iche na-agba iche ọgbapụ gbara gana nọt ụda na nọt a na-achị ya ke na-ele nwanne gị amame na ajụ m abụ m onye nche nwanne m ke na-ele nwanne gị amame na ajụ m abụ m onye nche nwanne m so ọ dị gị ka chukwu ọ na-ajụ ken ebe nwanne ya nọ so chukwu kere ken na ebel amaghị ebe ken nọ ọmaghị ebe ebel nọ na ka ihe na-eme ndị mmadụ why can human being ke ka mmadụ ga-esi anọ ndụ m na onweghị ike ịma na destiny wa alegori ka a na-ekwu maka ihe bụ akụkọ ifo ka a na-ekwu so ibelivu na agwọ na-ekwu okwu ọ na ọ akọ ọ na ọwụ maka akọ because we start from genesis akọ is genesis ọ na ọwụ maka akọ ka ihe i chere na agwọ na-ekwu okwu eziokwu ifili agwọ agwọ na-ekwu okwu agwọ tei hei agwọ na-ekwu okwu agwọ bịara mitie igosi ya nyeta ka a ikwere so ikwere na detin ọ bụrụ na ikweghị na ihe a that is na agwọ na-ekwu okwu then ka ihe ikwezikwere na baịbụl so that means baịbụl na-atụ asị so baịbụl na-atụ asị because you must agree ọ not either you agree or you don't agree ọ bụrụ na ikwere na agwọ na-ekwu okwu ịbakọ na akụkọ ọkwa na ikweghị na agụ na-ekwu okwu then what is the ka ihe mere ebe ahụ ọ ihe mere dị ka m na-agwa gị wit akọ na uche because ndị Igbo ma bụ ya ama na a na-ekwu maka akọ na uche na Adam and Eve ka a na-ekwu akọ na uche Obi na Ada the same thing ndị Igbo na-use the same principle in every aspect of their life you got that? so but ọnwụ na ịgwa ha ụmụazị ị na-agwụ iwere akwụkwọ aha adam na eve onye ụmụazị anyị ụmụazị anyị ga-aba n'akụkọ because ha ga-etokwe na-emekwa ihe unu mere taa aghọtakwasị ya na who created man who created man that is the most hardest question ndị a na-ebugharị akwụkwọ nwere ike ịjụ gị if you say who created man as if na gịnị na-eme argument who created man who, is dragging who created man or not ka onye gịnị na drag dat because you want to prove your own ignorance because ịma ihe dị n'akwụkwọ ịchọ ka ị just defend yourself by all means nna nwanne you don't need that book to defend yourself mpa gị nọ you see your father your father dinara mma gị amụọ gị kedu ihe ị na-achọ nna nna gị dinara nna nna gị amụọ ya nna nna gị dinara nna nna gị amụọ ya until chukwu ị na-achọ move into man so how can first man be if not God go into man god go move into man so the man oh god a na-aga na-amụ nwa na mpụnụ gị mpụnụ god move into physical man that is what you see as human being ị na-ajụ onye kere onye the person if ebe ahụ na-ajụ onye kerie how can somebody create the man if the man is highest element living highest animal living so if you want to see the god you see the mind because the mind is god all oh, the mind ọ bụ uche gị because is spirit god is spirit then told you chukwu nọzụ ebe niile ọwụkwa mma kwuru ya the same book si na chukwu nọzụ ebe niile so nwanne ndị anụ nwee nweghị argument ịghọtago ha nwere argument educate them ihe ha need you education ha need education educate them because anyị chọrọ nwanne anyị chọrọ ka onye ọbụla n'ọbụ onye igbo jee n'igwe ma ọ bụla na-eje eje anyị chọrọ ka unu jee n'igwe rapụ ndị na-epreach first gospel on facebook everywhere nwanne hapụ ha na onye ọbụla ga-anara ụgwọ ya everybody we pay as above so below man is above woman is below ọ bụghị about human being ka a na-ekwu is about the mind but ndị ụka ga-asị na nwaanyị anaghị eme nka nwaanyị eme nka ihe ọbụla nọ n'ahụ nwoke nọ n'ahụ nwaanyị nwaanyị nwere nwoke man and woman inside woman nwere man and woman inside mana ihe a na-ekwu bụ element ọ bụrụ about human being data egwuo ụmụ nwoke ụmụ anaghị awa ọjị nwaanyị anaghị awa ọjị nwaanyị anaghị eme nka mana ọ bụrụ ihe a na-akọ ihe mere na the principle is the principle ka a na-ekwu maka ya because nwoke n'ime ya o the same feminine principle nwaanyị n'ime ya o the same masculine principle so ọ bụrụ about nwoke ihe a na-ekwu about developing a society so for you to develop a society ị nidiri ndị represent ebe ọ bụ na anyị nwere amụ anyị represent a masculine principle because na masculine principle nwere amụ then nwaanyị ebe ọ bụ na unu nwere otele ụmụ nwaanyị ka anyị represent ụmụ nwa representzie um, feminine principle based on development of society but inside mind spirit onwe mgbe ụbọchị fụrụ ekwuru spirit woman a na-ekwu spirit spirit enwere mgbe ifra e adịrị a man or woman ifu e again that means spirit is not about man or woman but the law of nature nwere the frequency ona vibrate so ọnọdụ na this frequency o representri feminine ọnọdụ na this frequency o representri masculine but the two of them nọ inside one body so ọ bụrụ na ị nwezie much of this ipu ara pụọ amụ inwezie much of this ipu ọhụ nwaanyị pụọ otere so ọ dependri the ihe ọ contenrụ the element the body contenrụ owe wee decide ya ma ọ ga-eje ebe ma ọ gaghị eje ebe that's why ga afụ amụọ some people so na-eme ka nwaanyị ome ka nwaanyị because some hormone dị na-ahụ ya onwe nwere ndị ga-afụ sef eburu amụ na ọtụ nwere ndị ọgwụ afụgokwa m ndị aka ntị ịghọtago so anyị kwesịrị ịghọta this basic something mana ọ maka ụmụazị ụmụazị kwesịrị ịma na akọ nọnyanwawụ ị na-anụ maka a na-ekwu adam ivu em dat ị na-anụ ka a na-ekwu maka ya mara godi na ọ sị gị na ivu tara mkpụrụ isi asị ya tana ewee chụpụ ha na ha mara nje aghụghọ taba ahụfụ nwụba ọnwụ <laughs> nwanne ịkọta hai ndị Igbo si okweta oburu ndị igbo si okoto gburu onye ọbụla na-amaghị ihe bụ nsọ ala onweghị ike ịma ihe bụ baịbụl nke nke eziokwu inweghị ike ịghọta mgbe bikos baịbụl is written in allegory ndị igbo si onye a tụrụ inu kọwarịa ego o ji nụ nne ya furu efu that means ihe ọ na-achọ gị bụ na itoho n'igbo mgbe ọbụla ịnụghara asị onye a tụrụ ịnụ ego ji niile furu efu ọ na-achọ ịgwa gị na onye aha na ọma ha asụ igbo bikos anaghị akọwara mmadụ ilu na igbo na-eji ilu ekwu okwu igbo na-eji ilu ekwu okwu so that ka an ghara ịma ihe a na-ekwu o wee tụrụ gị ya n'elu so ka onye abụghị onye igbo agaghị aghọta ihe na-akọ so that ịbụrụ ọzọ so ọnwụ na ị na-aghọta igbo ịghọtara nsọ ala igbo then bible ga-abụ ihe ihe egwuregwu for you you understand it very well ị ga-aghọta ya ọfụma mana ọ baịbụl a na today now ka ndị a ji asa anyị isi can you imagine ọdịnarị akwụkwọ enwere ihe ndị dị n'ime mara mma nwee ndị dị n'ime na-adịghị mma ịghọtago because why ihe dị n'ime na-adịghị mma bụ na enwere ndị enweghị obodo so ha chọrọ obodo ha wee were akwụkwọ ahụ wee prove the right of having the obodo nke ahụ adịghị mma ọ dị n'ime dị akwụkwọ nyanwa mere mụ na mpụ ndụ wee sị na Jizọs Kraịst onye Izrel ihe a purposely did ịghọtago so ka e wee ike right their own way into life mana ọ dị m na ndị Igbo ga-apụtazi na na onwe ka onye ka ihere na-eme na mmadụ nọsị anyị na be desie akwụkwọ wee debata onwe asị asị asị asị citizen of the world anyị nwasizi ebe anyị si nwa anyị nwa fada fada fada fada sizie na mba na ya awụzie fada fada na anyị nwa na onwe anyị wụkwu lost tribe we are lost n'ekwentị ịwụ a lost tribe ndị a bụ lost tribe n'eziokwu because they lost their empire mgbe a na-anụ ọgụ mgbe ndị ochie gịnwa na onwe gị si na ewu a lost tribe ngịnwa because ị ma na agwara m na ihe ọbụla mmadụ kwetere n'ụwa chi ya ekwere ekwere onye kwe chi ya ekwere ebe ọ bụ na i were lost tribe you will remain lost tribe until you find your state mụnwa na onwe m abụghị m lost tribe ana igbo ka dị every ancient igbo kingdom still remain tomorrow onwebeghị nke furu efu no one is been destroyed and they can never be destroyed ihe na-enye anyị nsogbu ignorance anyị the ignorance of truth that's why ji afụ everybody in facebook talking nonsense because we are ignorant of the fact we are ruled by ego and the ego satan or devil self or opposite of good or ego ego will opposite because everything will opposite everything will opposite side ya everything will opposite side everything but ihe ị ga-amasị bụ kedu ebe nwaanyị ga-eli di gị ka ebe ọ ga-eli di gị ka ihe your destination ebe ọ bụla ị chọrọ ije n'ụwa you can go life can lead you anywhere you decide to go life can lead you anywhere ọ bụla ị chọrọ ịga life can lead you ọwụzi kedu nke nwa na gị voluntarily ka ebe chọrọ ije where are you going if ọ bụrụ na ị chọrọ ije mee market nwanne go to wos main market ị chọrọ ije asaba go to wos asaba ị gaghị apụta ịchọrọ ije asaba ịchọrọ ije market ịchọrọ ije bini ịchọrọ ije otu ọkwa ọdụ how can you go all these places kedu ebe ị na-eje map out your destination you begin to watch towards that place ana m eje ebe nna nna m ha nọ n'ala eze ka ha nọ ndị ichie nọ n'ala eze i am going to meet them dị n'ala eze personally ebe m nwa na-eje so nke nwa ọbụzikwa na ịmaghị ebe ị na-eje good ọkwa na ịma ebe ị na-eje nsogbu adịghị soro anyị jebe ndozi ozi ọdịnala na onwe ya eche ozugbo na ha na-eje ime iti ndị ichie ebe ha nọ n'ala eze so we are going towards alaeze ebe ha nọ because ha bụ eze ha bụ ndị ichi ha chiri echichi ọkwa ndị anụmanụ na-echi echichi na Lagos na Abuja mba ọwụ na Kano ha chiri echichi n'ime mmụọ onye ọbụla chiri echichi n'ime mmụọ ọnwụọ ọ ga-eje mitie ndị ichie ebe ha nọ because ha bụ ichi echichi ichiene ichiene echichi enwuzie bụrụ onye ichie mana ọnwụ n'ime mmụọ ụkwa nke a na-ekwu n'ihu a na-echi n'ihu symbolism ọ symbol ịghọtara so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma na anyị nwawu ndị ndozi ọdịnala na anyị ma ihe bụ ihe we know the light and we have made friend with light ọ bụ akwụkwọ ibi ndụ nke nsọ ala ibi ndụ nke nsọ ala ọ bụ nyanwa ka anyị ji ekwuzi okwu ọbụla anyị na-ekwu na-aga towards our own akwụkwọ ọwụzighị nke emechaa sị Matthew chapta 5 verse 5 nonsense Matthew agwazira m ọwụ ibi ndụ nsọ ala gwa m gịnị eme ọ bụ onye nka gwa m gịnị eme ọwụ ji ọkụ gwa m gịnị eme ọwụ njọkụ gwa m gịnị eme ọwụ amadioha gwa m gịnị eme ọwụ ekwentị gwa m gịnị eme why must john agbamaewu john ịmama john ọ represent ekwentị ọkwa peter si na achị na peter were mapụ mmadụ ntị kedu ihe ma peter representịrị ịmama satan eh? st lucy kedu ihe ma lucy representịrị st mary kedu ihe ma mary representịrị you don't know all these things are symbol physical symbol representative of natural force kedu ihe ma o representịrị you know eh st michael dị asọ jọwara ya ayịyọ peter na paul dị asọ pọl dị asụ nna nwanne gụọ baịbụl gị mara onye wụ pọl mara onye wụ pita maragodị ihe ha mere na datin moses nupụrụ isi joshua nupụrụ isi ndị niile ị na-akpọcha nupụrụ isi ma ndị mapụrụ mmadụ ntị ma ndị mapụrụ mmadụ aka ndị ahụ ndị na-akpọ ka ha yọwara gị ahịhịọ ebe ọ bụ na eh, eh, amadioha nọ ebe ahụ ị na jehova jehova gịnị ka ịmawụ jehova n'ọnụ igbo gịnị bụ ka jehova pụtara n'ọnụ igbo gịnị what is the meaning of jehova asị gị kpọọ amadioha isite n'oche dapụ ebe ị na-ama jigijigijigiji amadioha amadioha gịnị wụ jehova i want to know none of you can tell me the meaning of jehova but you can say it jehova abanala mba n'iwu gị adọkọna m aka na ntị na gị mere m amara chineke ịnọtawarụ ka m bụ jehova mere m nka jehova jaire jehova jaire o meziri ọnụ n'ọnụ n'ọnụ n'ọdụm ebe n'ime onunu go tụzara ngeti and ọdụm dị ọta gị go tụzara ngeti metie ọdụm o mechiri ọdụm ọnụnụ jehova jaire gịnị gịnị bụ n'ime ọnụ igbo gịnị bụ <laughs> na-eme jareti ọwụ <laughs> awana jareti o jaireti o awana jareti o jaireti o <laughs> ọwụ ka ọ bụ e, jehova jaireti jehova jaire o mechiri ọdụm o mechiri ọdụm ọnụ Jehova Jaire o mechiri ọdụm enwere a na-esi agụ dị nse bụ ya ị na-eche na mmụọ nsọ gbaratara ihe eji wee ji anyị n'ọrụ nwanne nwanne anyị bara na n'akụkọ ndị eriri eri ka anyị bụ na-ekwuzi n'ihe ụnụ na-ekwu biko eriri anyị eri bịa nụ ihe ka anyị pụọ nụ ndụ anyị gbawo ndị ndozi ọdịnala Igbo ihe anyị na-emebụ nsọ ala anyị bukwe akwụkwọ nna nna anyị ha bịa anyị bụ akwụkwọ nna nna anyị ha bịa thousands of pages enwere any tin a na-eme eme n'ala Igbo based on from ọnwa mbụ to ọnwa ebe ọnwa kwụsịrị from ichi echichi from osu from ume anything from arụsị ihe niile aha nna nna anyị kpọrọ afa from A to Z anyị bu ya n'akwụkwọ otu a buru ebia desa anyị kara na Genesis anyị kara na akọ anyị nọ na akọ Genesis na akọ ka anyị nọ anyị apụbedo abụ akwụbeghị maịma ya akwọ binsi akwụbeghị binsi akwọ maịma ya na mgbe anyị bazie na iberibe anyị na-aga na iberibe enwere na-akọ nwee uche nwee echiche nwee nwee ịba uru nwee iberibe nwee amamihe ọka ha nkụ ọka nkụ anyị anyebeghị anya mgbe anyị rụzie na ịba uru mmadụ ịba uru amarazie m ihe anyị ga-akọ ebe anyị kara na-akọ ọ dị otu a mgbe anyị gaziere na uche na echiche marazi ka ọ ga-adị ụmụ ibe sị na ọ ga-adịrị ụnụ na mma na anyị nwa bụ ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru na ihe anyị na-ebe bụ nsọ ala kọrọ nne gị kọrọ nna gị kọrọ ikwu kọrọ ibe kọrọ okenye kọrọ nwatakịrị gwa ha na anyị nwa bụ ndị ndozi ọdịnala igbo na anyị enweghị ike ịhapụ ihe nna nna anyị ha mere maka na ọ bụrụ na anyị hapụ ya that means anyị si na nna nna anyị ha mere ihe ọjọọ that means always shame to us to abandon our own ancestors our own people nwanne ọwụgodi na nna gị so na ndị agha binyere aka n'ihe ọjọọ why don't you rescue them because of ngo living body nchegharị dị na ana for them to be happy na ana gị na onwe gị dị ndụ because of transformation ị transform go ị kwesịrị ịbara onwe gị uru now correct those things na-adịghị mma onweghị nobody is perfect in life nobody enwere ndị na-eme amaghị eme mana ọ bụrụ na nwanne na ime kwere na imejọrọ mgbaghara adịrị ọ bụrụ na ikweghị na imejọrọ ọkwa ndị Igbo na agba aghara aga m agba gị aka ntị mgba gị aka ntị jie gị anakwa ha agbaghara mmadụ n'ọkwa agba aghara agba gị aghara gị agbụsị na-agbakwa agba ihe ọ bụla ị e mere n'ụwa nwanne go to the highest investigation and investigate it there is no forgiveness unless you change the only forgiveness in life is repentance ndị ụka says this thing in a coded way the only forgiveness is only when you repent and say you cannot do that thing again ịkpụ arụ band surrender never to, never to do it again that is only you will have repercussion after repercussion you are free from the sin all those things anyị koduru ya code na all those rituals a na-eme zi eh? coded information so until you know these things and the only way you can see ama ya bụ only people nwere this information in this present generation bụ ndozi ọdịnala Igbo simple as abcd simple as abcd truth is bitter but thou shall know the truth the truth shall set you free onye ọbụla pụrụ na ndozi ọdịnala hapụ ya ọ na-eji ọkụ mmụọ straight ahead onye ọbụla pụrụ na ndozi ọdịnala he is heading to fire head ọkụ ime mmụọ ka m na-ekwu ọkwa ha ọkụ nke na-agba n'elu inside the mind the mind will burn forever and ever until the person changes because the only way the truth and light is ndozi ọdịnala in this generation onye ọbụla refusuru ye will burn in the heart until this person go back because ị na-eje ebe na-adịghị mma you will suffer until nwanne you cannot be doing ihe na-adịghị mma today na-enweta different result is impossible nwanne if you want a different result you do a different thing nna nna anyị ha nwe dị igbo is not happy that's why they are here saying my brother my children my son my daughter come out from this place see direction here nekwe ụzọ go here na road see road you refuse ịpụta na who are you going to blame kedu onye ga-eblame ebe a gwara gị na wu back this is where road a we don join any group we are not doing anything with any group go ebe assembles of god na eso grace of god eh? if you they want to corrupt you ichoga corrupt gị or if you are not corrupt surrender your life give I, I have given my life everybody onye ọbụla bụ ndị ọdịnala enyego onwe to nsọ ala igbo to move towards light kekwere why what are we going to do with you why don't you go and join nsọ ala igbo to become part of nsọ ala why iji like ime ihe ọjọọ ị chọrọ ị na-egbu ọkụkọ na ewu nwanne iche igbo ọkụkọ igbo ndị mmadụ anaghị erizi ọkụkọ before adị not eating it enwe ndị mmadụ na-eribu ọkụkọ eri na-eri ewu so what are you talking about all those things are informations we want to develop people's mind ọ bụrụ about Igbo ewu na ọkụkọ you can kill them who cares we don't care our own, our own movement is because mgbe ndị ochie enwere different different court n'ala Igbo different different court nwetara ha na-arụ enwere ndị amaala nwee ndị nze na ọzọ ịma ihe ha na-eme ebe nwee ndị ikenga do you know what they do no so pray about igbo ifu aka na-egbu ọkọ na egwu iru na egwu no ihe a na-eme to purify people's mind our own mission is to purify extraction purify and reunite show you the light show you the road ka ihe anyị na gị na-eji ime ke ihe anyị na gị na-eji ime that is it your mission is not purification your mission is not unification your mission is not extraction your mission is about ọ about making peoples good human being ọ about making them good Igbo children ọ about making them intelligent what is your mission then ke ihe na-ekwuzikwe ị nwere plan na you don't have a plan ke ihe na-achọzi what are you going to give ndị Igbo gị nke chọrọ inye ha enweghị chọrọ inye ha so nwanne anyị abụghị a social club no we are not igbo social club ihe anyị bụ bụ ndị nsọ ala you can never ask a catholic man to go assembles of god no he will not you cannot a catholic ngaghị catholic man ka o jee itie ndị grace of god is impossible catholic man ma ebe ọ na-eje they know where they are going if you like you join them if you like you don't join nobody will force you do anything nobody we are not going to force anybody we are not going to condemn anybody we condemn what is not right in for ndị ndozi ọdịnala igbo ndị bimbas our own people who believe and agree to follow us we tell them don't do this don't do this don't do this ndị na-abụghị ndị ndozi ọdịnala ọ bụghị maka gị nwa nobody is condemning you we love all of you we are with you we pray for you we want you to be better anyị chọrọ ka ọ gara gị dịrị gị na mma but hapụ anyị na anyị ma ebe anyị na-eje don ask us to join you because we will not udo